AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma ya dịrị unu na mma anyị abịala ọzọ n'ụbọchị taa ilenyekwa anya n'okwu gbasara ezinụlọ anyị otu anyị ga-esi mee ka ezinụlọ anyị dị mma ma na-aga n'ihu n'ụbọchị taa okwu dị mkpa ka anyị ga-elenyere anya gbasara ezinụlọ bụ oke echiche na ọghọm dị na ya oke echiche na ọghọm dị na ya gịnị bụ oke echiche oke echiche bụ mgbe mmadụ bịara nọọ na ntawu nke ịhụ ihe ọjọọ n'ime ndụ ya niile bido na mgbe ebu ya n'afọ rue na mgbe a mụrụ ya rue n'oge nke ọ na-adị ndụ rue n'oge ya nke dị n'ihu nke na ọhụbeghị ya hụsi ihe ọjọọ ya eme ka obi luo ya ilu ya eme ka ike gwụ ya n'ịdị ndụ ya bụ ihe a na-akpọ oke echiche oke echiche abụghị mgbe ị na-eche echiche ọma n'ihi na mgbe ị na-eche echiche ọma obi gị ga-adị ụtọ ahụ gị niile ga na-aṅụrị ọṅụ mana oke echiche nke anyị na-ekwu okwu ya ugbu a bụ oke echiche ọjọọ echiche nke na-anaghị eme ka mmadụ ṅụrị ọṅụ n'ime ya echiche nke na-eme mmadụ ịtachu ihu echiche nke na-eme ka mmadụ ghara ịhụ ihe ọma n'ime ndụ ma otu ma otu oke echiche na aghọm dị na ya ọ ya bụ ihe anyị na-eleba anya ọ dị ọtụtụ aghọm dị n'oke echiche ọjọọ mgbe mmadụ na-adị ndụ na-eche echiche ọ naghị ahụ ihe ọma ọbụla n'ime ndụ ya otu ihe ọghọm dị na ya bụ o nwere ike ibute ọrịa nke ọbara mgbali elu nke na-agaghị ịlakwala n'ime ndụ ya niile ọbara mgbali elu enweghị oge nke mmadụ ga-eji nweta ya ụmụaka na-enwe ya taa ndị okenye na-enwekwa ya mgbe mmadụ na-eche oke echiche ọ ga-eme ya ka ọ ghara ihi ụra ọ ga-eme ya ka ọ ghara ime ihe ọma ndị o kwesịrị ime ma nye onwe ya n'ime ndụ ya oke echiche adịghị mma n'ime ndụ mmadụ mmadụ kwesịrị ị na-emerụ ihe n'oke ya emee nke dị mma ma ọ bụ ya hụ nke dị njọ ya etifee ha niile n'aka chineke otu ihe anyị ji na-ekwu okwu ndị a bụ mmadụ enweghị ike ime ihe ọ bụla site n'oke echiche ọsọ gị begide akwa si n'ụtụtụ chiejie. ejie chiefo chiejikwa ọzọ chiefo gị be ya otu izu gị be ya otu ọnwa gị ibe ya otu afọ ọ dịghị ezi ihe ọ na-aga imere gị ihe ọzọ nwere ike imere gị bụ ya etinye gị na nsogbu ma ọ bụ ya emee gị gị bụrụ onye ga na-enwe obi ọjọọ n'ime ndụ gị ọ dịghị ihe ga na-atọ gị ụtọ na ndụ ọ dịghị ihe onye ọzọ ga-eme ga-atọ gị ụtọ n'ime ndụ gị ọ dịghị mma gị onye na-ege anyị ntị anyị na-arịọ gị ka ị wepụ aka enwe n'ofe mgbe ọ ghọbeghị aka mmadụ n'ihi na ezi ọghọm dị na oke echiche oke echiche ọjọọ oke echiche ọjọọ anaghị ekwe mmadụ ka o nwee ike leba anya n'ụzọ ọ ga-esi nyere onwe ya aka ọ bụ eziokwu na ihe isi ike na-adị n'ime ndụ mmadụ si na mgbe ruo na mgbe ọ bụkwa eziokwu na mmadụ nwere ike inwe nsogbu n'oge ụfọdụ mana iche echiche ọjọọ agaghị inyere gị aka ịhụ ụzọ gị dịka ụzọ mechiri emechi agaghị inyere gị aka naanị ihe nwere ike inyere mmadụ aka n'ụzọ niile n'oge niile bụ ị na-enwe obiọma na-enwe ezi nleru anya n'ịchụ ụzọ ọ ga-esi tọhapụ agbụ nke onye iro na-ewebata n'ụzọ ya mgbe mmadụ na-atachi ihu na-enwe obi ọjọọ n'iche echiche ọ naghị ekwe ya ka ọ hụ ihe dị mma nke o nwere ike ime otu ihe ọzọ dị n'iche echiche ọjọọ bụ na ọ na-eme ike ọgwụgwụ ọ ga-eme gị ka ị ghara ile enyi anya elu ma hụ ụzọ nzọpụta gị ọ dịghị mma n'ime ndụ mmadụ o kwesịrị mgbe ọbụla mmadụ na-adị ndụ ya na-enwe ndụ ịgbasa ihu na-enwe ndụ ịchị ọchị n'agbanyeghị n'ihe siri ike mgbe ị na-achị ọchị na ihe siri ike gị na-ahụ ụzọ nke ị ga-esi mee ka ihe ahụ siri ike dị mma mana mgbe ị na-akpọchi ihu n'ihe siri ike ya na-akpọchikwa ọbụrụ isi gị ebe ike echiche na-esi apụta ya na-akpọchi ya ị gaghị ịhụ ihe ọbụla nke ị nwere ike ime ị gaghị ịhụ ụzọ ọbụla nke ị nwere ike isepụ ọ dịghị ihe siri ike ọbụla nke na-enweghị ụzọ a ga-esi pụọ ya mana mgbe mmadụ na-anọ n'ime iche echiche ọjọọ na-ahụ sọ n'ihe niile agwụla na-ahụ otu chineke si tụye nro na-ahụ otu chineke si mee nke a dị otu a nke a dị otu a nke a dị otu a nke a dị otu nke ọzọ ya eme ka ike gwụ ya n'ụbọchị taa otu ihe anyị chọrọ ka o wee gị onye na-ege anyị ntị n'oge a bụ ọ dịghị mgbe chineke kere mmadụ niile na ha ga-enwetachi ihe niile n'otu mgbe chineke kere mmadụ niile na-enye ha ihe n'oge niile dị iche iche n'ihi na ebe ị na-ele anya ma ọ bụ ebe ị na-aga abụghị ebe onye nke ọzọ na-aga chineke na-eme ihe ya n'usoro n'usoro ọ dịghị ọnọdụ ọbụla ị nọ nke na-enweghị ike inwe ọgwụgwọ ọ dịghị ọnọdụ bụla nke ị nọ nke ga-adị ruo ebighị ebi o nwere ike ịbụ naanị taa ka ọ ga-adị o nwere ike ịbụ na ọ gaghị dị dị ruo chi jie o nwere ike ịbụ n'otu nkeji ka ọ ga-adị mana mgbe ị were oke echiche ọjọọ baa n'ime ọnọdụ gị ya emee gị ka ị na-ekwu okwu ọjọọ ya emee gị ka ị na-ahụ ihe niile n'ọzọ ọjọọ gị onye na-ege anyị ntị buru nke a n'obi n'ụbọchị taa okwu ọjọọ adịghị mma n'ime ndụ mmadụ mgbe mmadụ na-ekwu okwu ọjọọ ọ na-eme ka ọ na-akpa agwa ọjọọ mgbe mmadụ na-akpa agwa ọjọọ ọ na-emechiri onwe ya ụzọ n'ebe Chineke nọ ma n'ebe mmadụ nọ mgbe ahụrụ gị dịka onye obi ọjọọ mmadụ niile ga na-agbara gị ọsọ mgbe a hụrụ gị dịka onye okwu ọjọọ ndị mmadụ niile agaghị na-achọ ị na-anụ okwu sitere n'ọnụ gị n'ihi na a maara gị dịka onye okwu ọjọọ ọ dịghị mma bụrụ onye a ga-amara dịka onye na-achị ọchị ma onye nwere ihu mgbasa ka ndị mmadụ hụ gị sị ịhụ na onye a na-agbanyeghị otu ihe niile si dịrị ya ike ọ na-enwe ihu mgbasa ọ na-achị ọchị ọ bụ onye nwere ọṅụ n'ime obi ya mgbe ihe siri gị ike gị nwee ọṅụ n'ime obi gị mgbe ị ga-emeri mmadụ niile ga-esoro gị ṅụrị ọṅụ gị onye na-ege anyị ntị biko ọ dị anyị mkpa ka itinye okwu a okwu ole na ole a n'ọlụ bụrụ onye na gị na-eche okwu uche nke ga-ebutere gị ọbara mgbali elu bụrụ onye na aga gị na-eche echiche ọjọọ nke ga-eme ka ị ghara ịhụ ihe ọma n'ime ndụ gị abụla onye ga na-abịa ọ bụrụ na ị bụ onye nne ma ọ bụ na bụ nwa onye otorobịa abụla nwa agbọghọ nke ga na-ahụ na enyi gị nwaanyị nke a lụọla di enyi gị nwaanyị nke a zụọla sketi nke a ọzọkwala shu nke a o mekwala nke a ọ dịbeghị nke ị mere chineke atụla gị nrọ ahụ na onwe gị otu ahụ mgbe ị hụrụ onwe gị otu ahụ ị ga-etinye onwe gị na nsogbu abụkwala nwa okorobịa nke ga-asị na ọ dịghịzi ihe ọbụla dịrị gị n'ihi na onye nke agbaala ụgbọala rụọ ụlọ lụọ nwaanyị moto ụmụaka n'ihi ya ọ dịghị ihe fọrọ gị gị onye na-ege anyị ntị biko na-ahụ onwe gị dịka ngọzi na-ahụ onwe gị dịka ihe obi ụtọ na-ahụ onwe gị dịka ihu ọma nye mmadụ niile mgbe ị na-eme otu a ị ga na-aṅụrị ọṅụ mgbe ị na-eme otu ị ga-abụ ọgaranya n'ime ahụike ị gaghị ịrịa ọrịa ị ga-abụ onye uche ya zuru oke ị ga-ahụ na ọtụtụ ndị mmadụ ndị nwere ihe ga-abịa sị gị gbazinyetụ anyị izu n'ihi na ha hụrụ gị dịka onye na-eche ezi uche biko nụrụ ihe bụ isiokwu anyị n'ụbọchị taa oke echiche na ọghọm dị na ya ọghọm ọjọọ dị na oke echiche ọjọọ wepụ aka gị ma ọ wepụ onwe gị site n'iche echiche ọjọọ n'ihi na oke aghọm dị na ya ọ naghị enyere gị aka ọ gakwa enyere ezinụlọ gị aka ọ gaghị inyere ọdịnihu gị aka ya dịrị gị na mma mgbe ị na-eme ma ọ mgbe ị na-eche ezi uche n'aha Jizọs amen na ekwensụ ga na-enye anyị nsogbu n'ime ụwa ka anyị na-eche echiche ka m gwa gị chineke emeriwe ekwensụ were nke ahụ tinye n'ime obi gị ịmara na chineke bụ onye nwe ihe niile na chineke bụ eze nke ndị eze na chineke bụ ike nke ka ike o nweghị ihe merenụ ị ga na-echegbu onwe gị were nsogbu gị niile tọgbọ n'okwu nke kraịst ọ ga-emere gị ya kwere ma chere chineke ga-aza ekpere gị anyị ekelela onye nyere anyị oziọma nke ezinụlọ onye okenye chukwu na-enye arụkwe ime na n'oziọma nke taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke dobe gị gị na ezinụlọ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị ekwentị na nọmba nke 6363 7224, ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel Mma.

ma ọ bụ Chineke kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke kama ọ bụ kama ọ bụ kama ọ nke Chineke, kama ọ bụ Chineke nkudo. kama ọ bụ Chineke nkudo ụmụ Chineke na abịala ọ bụ ihe inye Chineke ekele na anyị bụkwa ndị uru tụrụ ịnọdụ taa na okwu anyị nke bụ ileba anya la ọlụlụ nne ka anụ arụ mbụ ihe na-eme ka anyị were inwe onwe oke Chineke na-enyere anyị na-eme ihe dị ka anụ arụ si chọọ ndị anyị chọkwara n'ụzọ anyị ga-eji hapụ ha site na enyemaka nke Chineke ka anyị jikwa bịa n'oge awa a ime ka ọ daa ụda na ntị anyị otu n'ime ọlụ anụ arụ ndị a ndị anyị ga-eleba anya n'ime ya taa bụ nkwu a na-akpọ nkewa ọtụtụ ihe na-ebute nkewa agwala m gị sị na ihe ndị anyị na-amụ ọ bụ ezie na anyị na-enwe ha otu otu ọ bụ tieni jikọtara ha ịkpa iche iche na ịkpa asị na nkewa na ịrụ otu ha otu ihe a abụcha otu mmehie ọ bụ otu eriri jikọtara we ọ bụ otu nne na nna jiwe anyị na-eleba anya na nkewa na ire otu n'ụbọchị kịta agwala m gị na ọtụtụ ihe na-ebute nkewa ma ọ bụ ezinụlọ ma ọ bụ n'ama ma ọ bụkwa na nzukọ ọtụtụ ezinụlọ nọ n'ọgba aghara n'ihi nkewa enwere otu mmadụ onye otu ụlọ akwụkwọ si ya laa n'ihi agwa ọjọọ kpara n'ụlọ akwụkwọ ya na-ebe akwa na-aga arịọ arịrịọ ka ihe kpatara akwa ọ na-ebe akwa ọ na-ebe bụ na ọ na-arịọ arịrịọ si ma e meere ya ebere na ya agaghị eme ihe dị otu ahụ ọzọ n'ihi na ọ chọọ ya ugbu a na ya amaghị ebe ya ga-alaba na bụ ndị enyi bụ ndị dịre ụlọ akwụkwọ ndị na-asụ ya n'ihi na nne ya na nna ya ekewala ya ga-ebe ke nna ya ha achọọ ya ebe ahụ ya ga-ebe nne nne ya sị ga-ebe ke nna ya ga-ebe ke nna ya nna asị ọla obeke nne ya n'ihi na ezinụlọ ekewala ọtụtụ ndị bụkwa ndị nwere nkewa ọba ezie na ha nọ n'otu nọ n'otu ezinụlọ ma ọ bụ nọla nzukọ nkewa nọkwa n'obi ha ha bụ ndị kewere ekewa n'ime mmụọ ihe ị ga-ejikọta ihe ndị a bụ mgbe okwu dapụtara ihe ị ga-ejikọta bụ mgbe ihe dị aṅa pụtara gaa ma ọ bụkwa gị eso ma ọ bụ na ọ nọnyere gị gaa ma obi ya ma oso gị ma ọ bụkwa na obi ya dị iche n'ebe gị onwe gị nọ ọtụtụ ezinụlọ bụ ndị nwere nna nke nwere ụmụ ndị ọhụrụ n'anya nne nwekwa enwekwa ụmụ ndị ka ọ hụrụ n'anya nkewa wee dị a na-enwe ndọta ukwu n'ihe niile ọ bụla onye kenne hụrụ n'anya kpaghị agwa nna atụ ụka nne abawa onye kenna hụrụ n'anya kpaghị agwa nne atụ ụka nna abawa na otu ezinụlọ ọgba wee dị enweghị otu obi na otu olu onye ọ bụla na-eme nke ya otu o si masị ya enweghị ịhụnanya zuru oke nwanne m nwoke na nwanne m nwaanyị na-akpata nkewa nke na-ebutekwa obi ọjọọ ịkworo na ụmụnne ya ndị ọzọ bụla na iru otu ma n'ebe ọ bụla Jizọs gara ma ọ bụ n'ezinụlọ ma ọ bụ na nzukọ iru ya na-achụpụ ihe ndị a niile dị iche iche n'echi iru jizọs kraịst na ezinụlọ ugbu a pụrụ ịchụpụ nkewa ya dị n'etiti ụlọ ọ bụ n'etiti dị na nwaanyị udo adịghị n'etiti gị gị na nwaanyị gị jizọs pụrụ ime ka nkewa dị n'etiti ụlọ n'oge awa apụa onye nwaanyị pụrụ ịchụpụ nkewa n'ezi ọ pụrụ ịchụpụ ya ugbu a n'ama ya hapụ ịbụ ihe a ga-ahụ ọzọ n'ezinụlọ gị ọ bụna n'ụlọ nzukọ ọ bụrụla anyị ekwere jizọs kraịst nọ n'oge awa inweghachi ka hara bụ ndị niile obi ha dị nso ebe ọ nọ ọ bụna ime ka anyị bụrụ ụmụ ya ndị na-atụ egwu ya n'ihi na ka hara bụ ndị niile kwere ekwe akwụkwọ nsọ sị na ka bụ ndị kwere ekwe ha na ha ka o nyere ike ịbụ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya ọ bụrụ na jizọs kraịst abatala ime anyị batala ime ezinụlọ batala ime ụlọ nzukọ batala ime ụlọ akwụkwọ nkewa agaghị ede ma emere ka m agaghị ede ikpe iche iche agaghị ede ịrụ otu agaghị ede o nweghị onye ga-ahụ mmadụ ibe ya ogolo eze n'ihi na anyị niile ga-ama na anyị bụ ndị na-agba otu ọsọ anyị na-enwe otu olileanya nwekwa otu ebe anyị na-echebe ihu ma ọ bụrụ na anyị bụ ndị obi anyị dị iche iche ndị dị ịrụ otu n'ebe niile dị iche iche ihe mmadụ ibe ya amaghị mma nkewa wee dị ịkpa oke agbụrụ ga-adị ịkpa oke agbụrụ bụ ihe mbụ ị ga-ahụ na nkewa ịhụta mmadụ iru ọma ga-adị ebe ọ bụla ị hụrụ nkewa dị iri ngo ga-adị ya iri ego igburu ọha ga-adị ya ebe nwere nkewa n'ihi na onye ọ bụla na-emere ka ya enyi m nwoke na enyi m nwaanyị nkewa ọ nọ n'ime gị ị na-ezisa nkewa n'ihi o nwere ọtụtụ ndị ọrụ ha bụ izisa nkewa ebe ha hụrụ na ịdị n'otu dị na n'ezinụlọ ha bụ ndị agbụgba ha na-aga ezisa nkewa n'ebe di na nwaanyị dị ha bụ ndị na-ezisa nkewa n'ebe ezinụlọ dị ha na-ebu ndị na-ezisa nkewa ọbụna n'ime ụlọ nzukọ n'ihi na ha onwe ha adịghị n'otu ha nwere nkewa n'ime onwe ha ha na-ezisa nkewa n'ebe niile dị iche ndụ onye otu ọnọ n'ime gị ịbụ onye iro otu ịbụ onye agbụgba ịbụ onye na-ezisa nkewa jehova nke usoro nke ndị agha ji kerie gbanwere n'oge awara ma ọ bụrụ gị ekpere mmụọ anụ arụ ndị ya niile dị iche iche ndị na-emeghị ịnwetabeghị ime onwe onye ala ime jehova nke nke ndị agha ịnọla ndọtara agha ekwesịghị iji gị n'ahịa akụ n'ihi na ịmabeghị jehova nke usoro nke ndị agha onye nwaanyị pụrụ ime gị n'oge awa gị mere onwe gị iru ọma agaghị abata ma ọ bụrụ jizọs abata n'ime ndụ gị a ga-enwe mmerịkọta ihe n'otu maka na alaeze chineke nkewa adịghị ya alaeze ọ bụla nke kewa nri ekewa enweghị ike iguzo ọ bụ ihe onye nwaanyị kwuru akwụkwọ nsọ akwụkwọ Matiu biko ọ bụrụ na ị na-ezisa nkewa ọ bụrụ na ịbụ onye agbụgba ọ bụrụ na ịbụ onye mmadụ ihe mmadụ ibe na-adịghị atọ ụtọ ọ bụrụ na ịbụ onye na-achọ ihe ga-eme ka e wee mee la ezinụlọ niile dị iche iche agaghị adị n'otu ị nwere ike ichegharị n'oge awa ị nwere ike na Jizọs dịka onye nwere nzọpụta gị ị nwere ike ịgbanarị ihe niile ndị a dị iche iche ị nwere ike ịjụ ekwesụ na ya niile dị iche iche soro m tụtara akwụkwọ ilu isi iri amaokwu nke iri na asatọ na nke iri na iteghete ilu isi iri amaokwu nke iri na asatọ na nke iri na itoolu ebe ahụ si a onye na-ekpuchi ịkpa asị nwere egbugbere ọnụ ụkwụ ụgha ọzọ onye na-eme ka akụkọ ọjọọ pụta onye ahụ bụ onye nzuzu n'ọtụtụ okwu njehie adịghị akwụsị ma onye na-egbochi egbugbere ọnụ ya abụọ bụ onye nwere uche nwanne m nwoke na nwanne m nwaanyị akwụkwọ nsọ na onye ọbụla nke nwere egbugbere ọnụ okwu ụgha na ọ bụ onye na-enweghị uche ka anyị gụọkwala akwụkwọ ilu isi isii sitere m okwu nke iri na abụọ ruo na nke iri na anọ ebe ahụ sị mmadụ nke jọgburu onwe ya na ọ bụ onye na-eme ajọ ihe loo ọnụ nke na-ekwu ihe gbagọrọ agbagọ ejegharị onye agbụgba ọ na-egbu iku anya ya o ji ụkwụ ya abụọ ekwu okwu o ji mkpịsị aka ya niile na-esi ihe ọ bụ onye agbụgba akwụkwọ nsọ si n'otu ntabi anya na nhụju anya niile ga-abịa ọ ga-abụrụ sị lechọghị nhụju anya ehi jehova nkọsọ nke ndị agha iwe ga-adị ọkụ n'ebe ị nọ chegharịa ugbu a nara ya dịka onye nwere nzọpụta gị wee sila mmụọ nke nkewa weziga onwe gị wee sila mmụọ nke iro otu weziga onwe gị wee sila mmụọ nke agbụgba weziga onwe gị wee sila mmụọ nke mfe mmadụ ibe ya ma mma weziga onwe gị wee si na mmụọ nke ikpe oke agbụrụ wezigo onwe gị wee si na mmụọ nke isisi isi okwu n'ebe niile dị iche iche wezigo onwe gị jehova nke osoro nke ndị agha ga-anara gị wee si otu a biri n'ime ndụ mmụọ ndụ ga-abụkwa isi iyi nke na-asụpụta udo n'ebe niile dị iche iche n'ihi na onye nwaanyị ewerela gị kpara ngwa ọlụ ka ezi ihe ọ bụrụ na ị kwerela mechie anya ka anyị kasịrị onye nwaanyị ụka imeela jehova nke osoro nke ndị agha n'ihi na ime ụka mmadụ niile ndị ya mbụ ndị na-ege ụkwụ gị ntị kemgbe oge awa ndị a wee nwee ike inwe mkpebi zuru oke isi ebe ihe ọjọọ niile mmụọ ka anụ ahụ dị wezuga onwe ha nna anyị biko napụta ha n'ozuzu oke ekwesị obi adịghị ya mma mmadụ ndị a ka a na-anapụ ha n'oge awa a na-anapụ n'aka onye iro obi adịghị ya mma onye nwaanyị biko gwere mmụọ kwalite ndị ya kpuchide ha n'ụzọ zuru oke ka ha wee bụrụ ka gị ruo mgbe niile bigabi aha jizọs kraịst bụ onye nwaanyị ime unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio kozizasi n'ọbịara unu Adventist World Radio kozizasi n'ọbịara unu ozi nke nzọpụta anyị ekelela onye mgbasa ozi Emmanuel Wakamma onye na-echekwutara mụ na gị na agwa ọjọọ nke ikwu ikwughaila ahụfụ agwa ọjọọ nke nkewa na ọdịrọ mma na asị gị onye na-ege ntị gbalịa nwee ịhụnanya nye onye agbata obi gị gbalịa nwee ịhụnanya nye chineke site na iwu a ka chineke nyere anyị ma anyị ịhụ chineke anyị n'anya n'ime mmụọ n'eziokwu n'obi anyị n'ihe niile nke gbasara ahụ anyị anyị hụ chineke n'anya ma anyị hụkwa mmadụ ibe anyị n'anya dịka onwe anyị anyị hụ chineke n'anya hụ mmadụ ibe anyị n'anya dịka onwe anyị o nweghị ihe ga-eweta nkewa o nweghị ihe ga-eweta iwe o nweghị ihe ga-eweta anyị ukwu ka anyị gbalịa na-ebi ndụ dịka ndị mma kraịst chineke ga-enyere anyị aka n'aha jizọs amen anyị na-asị ka chineke gọzie onye mgbasa ozi mmanụ nwaka mma ka chineke gbaa gị ume ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen unu emeela ndị bụrụ anya bụ ọma nke taa anyị na-asị ka chineke gọzie unu n'ihe ọbụla nke unu na-eme amen ugbu a onye ọma na-ege ntị ka anyị chekwutara gị na adreesị anyị bụ arigiria at yahoo dot com at com ma ọ bụ at gmail dot com at gmail kọrọ na anyị n'ekwentị na 070 63 637224 070 7224 onye ọma na-ege ntị ọ bụrụ na onwe ihe na agbagojugị anya ya bụ na onwe ntụziaka nke ị nwere ịchọrọ inye anyị kpọọ anyị maọbụ detara anyị akwụkwọ Chineke nọnyere gị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo